ụtụtụ ọmanụ ndị ikwu ndị ibe ụmụnne na ụmụnna nakwa ndị enyi unu asaala chi eji m aka na anyị niile rahụrụ ụra n'elu akwa ndị na-ebe iche iche ma kunye n'ụra na ndụ na ahụ isi ike n'ụtụtụ a ya bụrụ otu ahụ ka otuto na nsọpụrụ na ọdịda mmadụ sara chineke anyị bi n'eluigwe onye kere ụwa na ọnụ igwe na-elekọta ụwa anya na aha jizọs kraịst bụ onye anyị amen ọ bụ mbụ maazị bo nwafọ igbo kajara akaja ka unu anụ olu ya n'ụtụtụ o nwere ihe m chọrọ ịjụ gị gị nwa bụ nwaanyị kpọrọ onwe gị nwaanyị lụrụ di ihe m chọrọ ajụjụ ahụ bụ di ahụ ị lụrụ ọ bụ nwoke nye gị ka ọ bụ nwa nwoke nye gị nke ọzọ bụ kedu ihe diga ahụ bụ diga ahụ kedu ihe ọ bụ ebe ị nọ ọ bụ nwoke ka ọ bụ nwoke ile anya ọtụtụ ezinụlọ ebe di na nwunye bi ha na ụmụ ha ma ọ bụ sọsọ di na nwunye bi ị na-ahụ ọtụtụ ụmụ nwaanyị amaghị ka esi ekwu okwu ha anaghị akwụ ire ha nga ha chọrọ ịgwa onye a ha kpọrọ di ha okwu ha agwaghị okwu ka ụmụazị ha chọrọ idinye ya ozi ha na-edinye ya ozi ka ụmụazị nwaanyị ahụ anaghị ama ụmụ nwaanyị ahụ anaghị amata na ọ bụ eziokwu na nwoke dịka nsi kwu na nwoke so nwoke kwesịrị inye ya aka na ihe gbasara ezinụlọ ozi ezinụlọ mana tupu nwaanyị agwa ya maọbụ rịọ ya ka onye aka na ihe ụfọdụ ọ bụla nwoke ahụ ọ maọbụ na o onwe ya wee mebe na-echeghị ka agwa ya nwaanyị ahụ kwesịrị iji obi umeala rịọ nwoke ahụ maọbụ gwa ihe ọ tụrụ anya na o kwesịrị ime nke ọ na-emeghị ma ọ bụ ihe ọ chọrọ ka o mere ya ọ bụghị ọgụ na mgba ọ bụghị ifere ire ka enwe ọka bụ ka esi agwa nwoke okwu gị nwa bụ nwaanyị kpọrọ nwoke ahụ di gị ka m gwa gị nke bụ eziokwu ma ọ bụ di gị ma ọ bụ di gị ebe ọ bụ narịrị nwoke ị ga-agwa ya okwu ị gwa ya okwu were nsọpụrụ gwa ya okwu were obi umeala gwa ya okwu na ya na eh, eleghị anya o nweghị ego o ji onweghị ego ọ na-akpata onweghị ihe ọ na-ewebata n'ezinụlọ sọsọ gị na-arụ ọrụ gị nwa bụ nwaanyị ịpụọ ebubata a na-eri gị nwa na-akwụ ụgwọ ụlọ gị nwa na-eme nke a maọbụ nke ọzọ iji kwado ezinụlọ nke ahụ enyeghị gị ikikere dịka nwaanyị ịgwa nwoke okwu dịka a ga-asị na ọ bụ odibo ịkpọsa n'ụlọ dịka a ga-asị na ọ bụ onye nta ịtọrọ atọ dịka a ga-asị na ọ bụ nwa gị nwoke ọtụtụ mgbe ile anya ụmụ nwanyị si agwa ha okwu ilele anya mgbe ụfọ esi ah, onye a otu o si agwa di okwu ndị mmadụ unu chọrọ ka ndị ọzọ kweta na onye dị otu a bụ di nwaanyị mana ihe dị otu a na-eme ọtụtụ nwaanyị ama ka esi agwa ha okwu amaghị ka esi agwa nwoke okwu tụmadị di ha ihe dị otu a adịghị mma ọtụtụ mgbe ka nna apụta n'ọha maọbụ nna anọ n'ọha hụ ka ọtụtụ ndị si na ha bụ di na nwunye na-enwe nghọtahie ị ga na-anụ ka olu nke nwa ahụ si agba pịpịpịpịpị ọ na-ekwu ọ naghị eji akwa ire ya nga ọ na-ekwu ihe ọbụla gbatara n'obi ịtọọ ntị n'ala na inwe mmasị ịnụ ihe a na-ekwu ị wee chọpụta na ihe ndị a niile nwaanyị a na-ekwu ọ bụ ihe a na-ekwuru nwata a mụrụ amụ ọtụtụ mgbe a na agwa ya odi o nwere odibo ị ga-agwa ya ụdị okwu ahụ gbala hapụbeghị gbala mana ọtụtụ ụmụ nwaanyị nke ọbụla iwe chapụ ọ na-ekwu ọnụ ya na-apụ fefefefe na-afịrị ọnụ ka enwe ọka ọ na-ekwu ọnụ ya na-agba nwoke ahụ abụrụ ya azụ ntacha ọnụ o nweghị nwoke kwesịrị ịbụ azụ ntacha ọnụ nye nwaanyị ma ọ bụ di ya ma ọ bụghị di ya nwaanyị kwesịrị inwe nsọpụrụ ka o si agwa di ya okwu tụmadị ihe dịka ezi ebe ndị mmadụ nọ ebe ndị mmadụ chesara anya chesara anya wụkwasị ha n'ọnụ na-ama ka ha si akpa agwa ọtụtụ ndị mmadụ otu a ka ha si eme ha gaa ebe di na nwunye nọ maọbụ ebe di na nwunye bi ihe a na-atọ ntị ka ha mara ka ha si ebi ma nke nwaanyị ọ kwere nsọpụrụ ma nke nwaanyị ọ bụ onye ihe ọbụla pụtara ya ọnụ ọ na-agwa di ya o nwere ndị ihe dị otu a bụ ihe masịrị ha ha achọghị ịma ihe ọzọ ọ gwụchaala kedu ka nwoke a si agwa eh, kedu ka nwaanyị ya si agwa nwoke ọ kpọrọ di ya okwu otu ụmụ nwanyị kwesịrị ịma na mgbe ọbụla ha lụrụ na di nwoke ahụ bụ di ha kwesịrị inye nsọpụrụ ịkwanyere ugwu nwaanyị na-anaghị akwanyere di ya ugwu na-agwa di ya otu o si masị ya n'ihi ihe e, eleghị anya nwoke ahụ enweghị ego ma ọ nweghị ihe ọ na-akụta na ewepụta n'ụlọ nwaanyị ọbụla na-anweghị nsọpụrụ ebe di ya ihe di ya bụrụ ya bụ gịnị nwa nwoke ọ gaghị apụta ọ sị na nwoke ahụ onye ọha na-alụ n'ọ nwoke maka na ọ bụrụ nwoke kwesịrị ịkwanyere ya ugwu ihe nwoke ahụ bụbu nwa oke enweghị onye igbo na-amaghị ihe a na-akpọ oke afụkwazie nwa ya ọ bụ ihe ọtụtụ ụmụ nwaanyị mere di ha ka ha dịka nwaanyị nwee ozi ọ chọrọ izi di ya ọ bụrụ mba ọ bụrụ mkparị onwe ndụmọdụ ọ chọrọ ịdụ di ya ọ bụrụ mba ọ bụrụ mkparị ọ bụrụ nkọtọ kedu ka esikwe na-esi eji nkọtọ na mba na mkparị enweta ihe mmadụ chọrọ ka onye ọzọ mere na nwoke enweghị ọrụ mgbe ụfọ abụghịkwa nna ọ bụ ya nwa ọ bụ ka ọnọdụ e, ọrụ na ọnọdụ obodo anyị bụ naijiria si dị nke ahụ ebuteghị agaghị ebute mkparị nye ya site n'ebe nwunye ya nọ nwaanyị kwa ire gị nga ọ bụ na onye ahụ ịkpọsa onye ahụ doro gị n'ụlọ ma ọ bụ gị ya maka na ọ bụrụ gị doro ya ọ bụ nwoke ka ọ bụ nwaanyị anaghị edo di ya n'ụlọ ọ di ya na-edo ya n'ụlọ mana ịhụnata di gị ahụ na ọ ga n'ụlọ ihe ọbụla ị gwara ya bụ ihe ọ ga-eme ihe ọ bụla ikwu n'ụlọ ahụ bụ ihe ọ ga-eme ya pụtara na nwoke ahụ bụ gịnị nwa oke ọ bụghị nwoke mana agbanyeghị ka i si ewebata ego agbanyeghị ụdị ego ị nwere na-alụ ọrụ dị ga anaghị alụ na-ewebata ihe dị gị anaghị ewebata na-elekọta ezinụlọ site na ego na akụ mana onwe nke di gị nwere ị na-enye ya nsọpụrụ dịka nwaanyị kwesịrị iji enyere di ya nwoke ahụ ịkpọrọ di gị bụ nwoke buru ya gaa elu buru ya gaa ma ị naghị enye nwoke nsọpụrụ tụmadị onye kpọrọ di gị nwoke ka ọ bụ n'ebe ị nọ mana ị na-enye ya nsọpụrụ ọ bụ nwoke akpọ ya nwoke ọzọ ọ bụghị n'ọnụ ka na na-eji ọnụ eme ntụkọ ọ bụ nwata tinye ọnụ o tinye akụ ya mere isoro ndị hụrụ di gị na ọ bụ nwoke kwanyere ya ugwu kwa ire gị nga o mejọgodi gị mara ka ị ga-esi gwa ya okwu o nwere ka esi agwa nwoke okwu nwoke na-ekpughị uche ma ọ bụ na-achọghị ime ihe nke a maọbụ nke ọzọ o nwere ka ị ga-esi gwa ya okwu nwoke ahụ gbara aka rịara gị elu ọchị nwoke ahụ tuore gị anyanwụ nwoke ahụ agbago n'elu butuore gị kpakpando o nwere ka esi agwa nwoke okwu nwaanyị ọbụla mụtara ka esi agwa nwoke okwu ọ na-ahịa ahụ ịhụ ebe ya na di ya na-enwe nsogbu ihe a abụghị e, e, ọgwụ ha na-akpọ amerịka kọmansi ha abụghị anwansi ọ bụ ihe mmadụ na-eji agwa ya wee mee nwaanyị ọbụla ghọtara ka esi agwa nwoke okwu mara na nwoke chọrọ obi umeala nwoke chọrọ nsọpụrụ ma o ji ego ma o jighị ego ọtụtụ ihe nwoke na-eme bụ n'ihi gịnị nsọpụrụ nwunye na-enye o nwere nke nne ya ma ọ bụ ụmụnne ya onye ọbụla ọ ga-agwa ọ gaghị eme mana nwunye nwee obi umeala ma ka esi asọpụrụ di ya ma ka esi agwa di okwu di ya ga-eme ihe ahụ mekwasakwa ihe ọzọ karịrị ihe ndị ahụ ọ bụ ka nwoke si eme nwoke chọrọ nsọpụrụ ma enye nwoke nsọpụrụ dị ka nwunye na-enye di ihe nwoke ahụ bụ n'ebe ị nọ bụ gịnị azụ ntacha ọnụ nwoke ọbụla bụ azụ ntacha ọnụ ebe nwunye ya nọ bụ gịnị nwa oke ọ bụghị nwoke nwoke di ya nwoke nwunye ya na-akwanyere ugwu na-eme ihe o kwesịrị ime n'ụlọ na enyemaka ọ na-enye ọ na-eji ya akọ di ya ọnụ anya di ya enweghị ọrụ nwaanyị bụla ị e hụrụ na-akpọ ụdị agwa ahụ ọ na-ahụnata di ya na ọ bụ nwoke ha kpọọ ndị bụ nwoke nwoke ha pụta maka na nwunye ya mere gịnị nwunye ya kpọrọ ya nwoke mụtakwa na ọ bụ ihe mmadụ kpọrọ nkịta ka ọ na-aza ị na-akparị di gị n'ụlọ na akpali ya n'ọha kedu ihe ị ga-eme mgbe ị pụtara n'ezi ịhụ ka nwaanyị ibe gị ma bụ nwoke ọzọ na akpali ya ị ga-ahụ ọnụ ikwu ya si ya akparịkwara onye abụ di m bụ nwaanyị ibe gị ị gaghị ekwu mana nke kacha ewute mgbe n'ọtụtụ ụmụ nwaanyị o mekataghị ka ịhụ ha ebe ha na ụmụ nwaanyị ibe ha na-eso okwu nwaanyị maọbụ gị na ha gbakọrọ ụgbọala ma ọ bụ ebe ọ bụla ọnwụ nwaanyị ibe ha ga-agwacha ha okwu mechie ọnụ mana ọ bụghị ọnụ nwoke saghepụrụ ọnụ tụpụpụ ha ya lezie ebe ọzara na-agba ọkụ ịmazie na nwaanyị ahụ bụ ọkụ na-ere ọza ọtụtụ ụmụ nwaanyị achọghị ije ntị anụ olu nwoke ama mma nwoke o gburu ha n'ụwa mbụ ha lụrụ dịka ndị kwenye n'elu ụwa nna gị bụ nwoke gị nwa nwaanyị na-anaghị ekwe ka nwoke nwoke sapụ ọnụ okwu otu ikwu iri okwu iri ikwu e, e, ọgụ ise ọ bụghị ya bụ ka esi ebi nwoke ị na-akpasi agwa otu ahụ tụmadị di gị bụ nwoke n'ebe ị nọ nwoke abụghị ihe nwaanyị kwesịrị inwe n'ụlọ dịka di mgbe ọbụla nwoke bụrụ na di nye nwaanyị ihe ọbụbụ nwoke maka na ile anya n'ala Igbo tupu ahụ onye akpọrọ nwoke onye amụrụ mụọ ya bụ na nwoke ka ọ bụ tupu akpọọ ya na ọ bụla nwoke bụ nke mbụ bụ na ọ ga-eme gị na ọ ga-alụ nwaanyị nke abụọ bụ na ọ ga-arụ ụlọ ọ ga-eme omenala dị iche iche ọ ga-eso tụba ụtụ ka ekwentị ka nwoke ga-esi na-emezu ihe niile a nwaanyị emekwa ya ọ dị ka nwoke mana ọ bụ nwoke n'anya ndị mmadụ biko nwaanyị ọbụla chọrọ udo n'ezinụlọ ya ya emekwela nwunye ahụ dobere n'ụlọ dịka di ka nwoke ya biko kpasiwa ya ka nwoke maka na akpọ nwoke di ya pụtaza ọ bụ otu a ka ọ dị ngwanụ otu a ka ha m n'ọnụ ụbọchị nta ka a chọọ na owere nchi mana o nwere ihe m chọrọ ịgwa uru onye ọbụla na achọ ihe ọma chineke mere ihe ọma gịnị ka ọ ga-eme ọ gaghị emere nwanne ya anya ụkwụ ọ gaghị akpọ nwanne ya asị n'ihi na nwanne ya nwetara ihe karịa ya ọ gaghị enwe obi ọjọọ ma nwanne ya nwee ihe ọma chineke mere ya gịnị ka o kwesịkwara n'ime ọzọkwa o kwesịrị iso nwanne ya na-aṅụrị na-enye chineke ekele n'elu ihe ọma chineke mere ya maka na onye ọbụla ya e hụrụ nwere obi ọcha ebe nwanne ya nọ na-ekele chineke n'elu isi ya chineke ga-emere ya nke lee anya nke chineke ga-emere ya ga-akarị nke o mere nwanne ya ọ bụ otu a ka ụwa dị ọ bụ otu Chukwu si alụ ụlọ ngwa ka ọhịa dịwa ka enwe amara o nwere ka m ga-esi begide akwa ọnwa enyi m nwaanyị asịkwazie na ọmụ gburu mana ọ bụghị ụmụ gburu ngwanụ ka ọ dịwa daalụ mesịa